AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala ka onye nwe m gọzie gị ka onye nwe m nọnyere gị ka onye nwe m na-edu gị ka amara ya bụrụ nke gị ụbọchị niile n'ezie anyị abịakwala ọzọ n'ụbọchị taa ịmalite ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ n'ụbọchị taa ka anyị chọrọ ịchịkọ isiokwu nke izu a ọ bụ ya kpatara anyị ji na-eleba anya na nkega nke iri abụọ na anọ iri abụọ na ise na iri abụọ na isii na akwụkwọ detronọmi isi iri abụọ na asaa ọ bụrụ na anyị leba anya na akwụkwọ detronọmi isi iri abụọ na asaa amaokwu nke iri abụọ na anọ gịnị ka ọ na-ekwu a na-adọ anyị aka na ntị ebe a na-echetara anyị sị na onye a na-abụ ọnụ ka ọ bụ bụ onye na-etigbu mmadụ ibe ya na nzuzo lee anya mgbe moses na ndị okenye Izrel na-eme ka okwu ndị a dị ọhụụ n'ime ụmụ Izrel nke ọbụla bụla agụpụtara Izrel niile ga-asị amem otu a ka ọ dị n'etiti mụ na gị n'ụbọchị taa ka anyị na-atụle isiokwu ndị a na-agụgasị ha na-eme ka o doo anya eluigwe na-asị amem n'ihi na ọ bụ okwu ọnụ nke Chineke ọ bụ ndụmọdụ nke sitere n'aka Chineke wee bịa emeela m ka anyị matasị na Chineke na-achọ ihe ndị a n'aka anyị n'ihi ọdịmma nke mụ na gị ọ bụrụ na ile anya na nkega nke iri abụọ na ise gịnị ka ọ na-ekwu ọ sị onye a na-abụ ọnụ ka ọ bụ bụ onye na-anara ihe iri ngo itigbu mmadụ bụ ịwụsị ọbara nke onye na-emeghị ihe ọjọọ nkega nke ikpeazụ ya bụ nkega nke iri abụọ na isii na-asị onye a na-abụ ọnụ ka ọ bụ bụ onye na-emeghị ka okwu niile nke iwu a guzosie ike ime ha gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ihe ga-adabara mụ na mmadụ kama ịchọ udo ewere anya udo na obi umeala hazie ihe ya adịrị onye ukwu mma dịrị onye nta mma ma gaa n'azụ gaa na-achọ ụzọ m ga-esi wee bibie ndụ mmadụ ibe m mmadụ Chineke kere eke dịka o si wee kee m ekwensu emejupụta obi m ma na-achọ otu m ga-esi laa ndụ onye a n'iyi wepụ ndụ ya ọ dị ihe ọ bụla nke na-anọchi ụzọ aga m ewepụ ya hụ na ewepụrụ ndụ onye a metigbuo onye ahụ na nzuzo ma onye ahụ na echiche nke ya bụ naanị ọ dị ihe dapụtara n'etiti mụ na ya ọ dịghị ihe ya onwe ya bụ n'obi ma ewere ya gawa n'ogo a m na-ewega ya nke ga-eme ka m wepụ ndụ onye ahụ n'ọnọdụ iwepụ ndụ onye ahụ mee etinye nwaanyị onye ahụ n'ọnọdụ nwaanyị na-enweghị di tinye ụmụ ya n'ọnọdụ ntaramahụhụ ndị na-enweghị nna tinye ikwu na ibe ya na ndị na-agaghị enwetakwa inye aka site n'aka onye dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche ama m ihe m chere m na-eme n'ụzọ dị otu a nke a bụ n'akụkụ itigbu mmadụ na nzuzo ma ọ bụ m ga-agwa mmadụ okwu ma agwa mmadụ okwu nke ga-eme ka ọ jụọ ihe o ji pụta n'ụwa chọọ ụzọ o si ewepụ ndụ ya n'aka ya ndụ ndị a ekwesịghị ekwesị ọ bụghị ihe Chineke chọrọ n'etiti mụ na gị lekwa anya ebe ọ bụla ụdị ndụ a na-achị ndị mmadụ ihe a na-aga nke ọma n'akụkụ nke ọzọ ịnara ihe iri ngo asị gị gaa bute onye a ịhụ na ha bara aba bute ya ka anyị nata ọhaka ego dị otu a gaa gaa bụrụ mkpụrụ obi ọ dịghị ihe o mere gị onye ehụbeghị n'ụzọ kemgbe e kere ya ọ hụbeghị gị ọ dịghị ihe ga-ekụwa aka sị na ọ bụ ihe onye a mere gị gaacha ụzọ ebe ọ bụla ọ sọrọ ka etinye nri onye ahụ gaa gaa buru bufu kpọwa aha ego ebe niile a na-agba garaghara ga-emechi obi gị na-ata mkpụrụ obi ahụ ahụhụ ịhụ na ewetara ego ahụ ọ bụrụ nwunye mmadụ ka ị buru ga-ewere nwunye mmadụ ibe gị nwunye nwoke ibe gị na-eme ihe masịrị gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa amaghị m amaghị m ihe anyị ga-akpọ ụdị ndụ dị otu a ụdị mkpachi obi dị otu a ọ gaara adị mma ma ọ bụrụ na anyị tụtụ egwu Chineke gee ntị n'olu ya gị onye mụ na ya na-atụgharị uche chebara ihe ndị a uche n'ihi na mmadụ ibi ndụ na nkọcha abụghị ya bụ nga ọ gbara mfe ọ na-adịrị onye ahụ mfe onye ọbụla biri ndụ na nkọcha m na-eme ka anyị mata n'ụbọchị taa sị na ọtụtụ ihe nke na-abịakwasị anyị bụ site n'ọnọdụ ndị dị otu a ebe nne na nna konyere aka ebe ndị nna ochie konyere aka anyị na-amaghị ma n'ụbọchị ndị a anyị hụrụ onwe anyị dịka ndị hụworo ihe ndị maara onye Chineke bụ o kwesịrị ekwesị ka anyị nọ na ntaramahụhụ nke sitere na nkọcha o kwesịrị ka agbụ ndị a ka kee mụ na gị o kwesịrị ka anyị bụrụ ndị na-agaghị akwado ụkpụrụ nke udo na ndụ na ọṅụ nke Chineke tọworo anyị ile anya na nkega nke ikpeazụ ya ha sị na onye a na-akọcha akọcha ka ọ bụ onye a na-abụ ọnụ ka ọ bụ bụ onye na-emeghị ka okwu niile nke iwu a guzosie ike mgbe a na-achọ ka udo dị ga-aga n'azụ na-agbarụ mmiri onye a na-abụ ọnụ ka ị bụ mgbe ị ga-abanye n'ezinụlọ nke a chọrọ udo gaa na-eme ka ha nwee mgbasasị onye a na-abụ ọnụ ka ị bụ mgbe ị ga-eso tinye aka ebute onye a napụta ndị nwe ego ga-esoro kịta onye a na-abụ ọnụ ka ị bụ mgbe ị na-agakwuru otu onye ma ọ bụ onye nke ọzọ n'otu akụkụ were ọkụkọ nye were wunye si laa ndụ onye a n'iyi ọ na-anọchiri m ụzọ onye a na-abụ ọnụ ka m bụ ma ọ bụrụ na agaghị m eme ka okwu ndị a niile ka ụkpụrụ ndị a guzosie ike ama m ihe bụ echiche obi gị n'ụbọchị taa ma ọ gaara amasị m ma ọ bụrụ na anyị wedata obi anyị ala chọọ iru Chineke ka ikike nke mmụọ nsọ dakwasị anyị ka anyị wee nwee ike tụọ egwu ma gaa njem n'ụzọ Chineke si ka anyị gaa njem ka o wee dịrị anyị na mma ezi nwa chineke ọma na-ege ntị ka anyị were ohere ọma kelee onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa arị ekpere mbụ ka chineke nọnyere gị ka udo ya na amara chia n'ime ezinụlọ gị n'aha jizọs amen ezi enyi m mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ị na-achọ onye gị na ga-amụ akwụkwọ nsọ maọbụkwa ndị nwere ntụziaka nke chọrọ ntinyere anyị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com at gmail dot ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụọ ma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa nwa Chineke tere mmanụ Chukwu na-enye arụkwe onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ He who Jehova bụ eze nke ndị eze bụ abụọma nke ndị Seventh Day Adventist Church Choir Maryland Lagos Nigeria nyere anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka udo Chineke chia n'ime ndụ unu ka Chineke bụrụ eze nke ndị eze n'ime ndụ unu unu emeela onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ihe dịrị gị na mma gị onye ọma na-ege anyị ntị n'oge nke a ka amara chineke bakwara gị ụba ka ịhụnanya ya gaa n'ihu na ị na-anọnyere gị ma na-eduzi gị n'ime ndụ a ohere ọzọ ka fọkwara anyị n'etiti ndị dị ndụ site na amara chineke ịnụ okwu ya nke na-eduzi anyị nke na-agbakwa anyị ume n'ime ndụ a ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe imeela n'ihi ndụ nke ị mere ka ọ fọdụrụ anyị gbaghara agazi agazi na adịghị ọcha anyị cheta ala anyị bụ naijiria ma kwee ka ngọzi gị bara anyị ụba chetakwa ala igbo anyị ma kwee ka anyị bụrụ ndị ga na-asọpụrụ gị n'ime mmụọ na eziokwu ka ngọzi gị wee kwa ụba n'ebe a onye nwe anyị n'oge nke anyị na-aga ịnụ okwu gị kwee ka okwu a duzie anyị n'ime ndụ a n'aha jizọs amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ ilu isi iri abụọ amaokwu nke mbụ ilu isi iri abụọ amaokwu nke mbụ onye na-akwa emu ka mmanya vaịn bụ onye mkpọtụ ka ihe ọṅụṅụ na-aba n'anya bụ onye ọbụla nke na-agwagharị site na ya amaghị ihe isiokwu anyị n'oge a bụ ị mara n'ihe ị na-eri ị mara n'ihe ị na-eri ma ọ bụkwanụ ị mara n'ihe a na-abaghị n'ọnụ mgbe Chineke kere ụwa ọnọdụ ihe oriri anyị dịka anyị hụrụ na jenesis isi mbụ na isi abụọ abụghịkwa ọnọdụ ihe oriri anyị taa n'ihi ya ka o ji dị mkpa na anyị kwesịrị ịkpachapụ anya rie nne n'ihi mgbe ụfọ a na-ekwu n'okwu sị zi m ihe ị na-eri ka m kọrọ gị ụdịrị ahụike ị ga-enwe zi m ihe ị na-eri ka m gị ụdịrị ahụike ị ga-enwe mgbe ụfọ na ndụ nke ime mmụọ anyị nwekwara ike isi zi m ihe ị na-eri ka m gwa gị ụdịrị ndụ nke ime mmụọ ị ga-enwe n'ihi ọtụtụ mgbe ọ bụ eziokwu na anyị na-akọji okwu ahụ bụ ihe bara n'ọnụ anaghị emebi mmadụ ọtụtụ mgbe ihe anyị tinyere n'ọnụ na-emebi anyị n'ihi ihe ọbụla mere ka ahụ anyị ghara ịrụ ọrụ dị ka o kwesịrị ga-eme ka ndụ nke ime mmụọ anyị nwee nsogbu chineke kere mmadụ na mbụ nye ya mkpụrụ osisi niile ị na-eri ọ bụghị ihe a na-esi n'ọkụ n'ihi ọkụ adịghị mgbe ahụ ọ bụ mmehie bịara bịa mee ka anyị nwee ike nọ n'ọnọdụ dị otu a n'ihi amara chineke ihe niile tụgharịa mgbe a na-aga imebi ụwa emebichara ụwa mgbe uju mmiri gachara ka chineke si mmadụ lee anụ unu nwere ike iri ndị nke ọzọ adịghị ọcha unu erila ya mana n'ụbọchị taa otu ihe anyị na-achọ ilebara anya bụ ihe ọṅụṅụ ihe mmadụ na-aṅụ aṅụ mgbe Chineke kekwara mmadụ o mere mmadụ na ọ ga-aga ghọrọ mkpụrụ osisi rie ya otu ihu mana mmehie emeela anyị n'ụbọchị taa na mkpụrụ osisi anaghị adịkwasị na mgbe rue na mgbe mgbe ụfọ ọ dị nke anyị agaghị na-ahụ ya eme na mmadụ na-achọ ụzọ niile ọ ga iji mee ka ihe ndị a na-adị n'ihi ọ dịịrị mmadụ mkpa mana ọ bụrụ na anyị tụkwasị chineke obi dịka chineke si dị n'obi ebere ya ọ ga ị na-eme si na mgbe rue na mgbe anyị agaghị nọ n'ụkọ ihe na-ewetara anyị ụkọ n'ime ndụ a n'ime ụwa taa na-agbanye na mmehie dị n'ụwa bụ na anyị na-ekwesị ike n'ime mmehie ebe anyị si were ihe ọgụgụ bụ onye ikwu emu onye na-akwa emu ka mmanya vaịn bụ onye na-anọgide na ya enweghị izu ọ na-eduhie mmadụ n'ihi gịnị ihe mmụta na-egosi na mgbe mmadụ ṅụrụ mmanya na-aba n'anya nghọta ya ọgụgụ isi ya agaghị na-adị dị ka o kwesịrị ọ ga-ime ya ya na-emegheri emegheri ọ dị okwu a na-ekwu si na iwere onye ṅụrụ mmanya tinye n'ụlọ were onye ara tinye n'ụlọ tinye ya ọkụ onye ara ga-achọta ụzọ ọ ga-esi fụọ ma onye mmanya na-egbu nọ n'ike nke mmanya agaghị ime onwe ya ọkụ ga-egbagbu ya nke na onye ahụ akpọrọ onye isi adịghị mma na ọka onye mmanya na-egbu mma ọ bụ ihe Chineke kere ọ bụ otu Chineke si kwado ya na anyị ga-eji mmanya na-ebibi ndụ anyị na-ebibi izu anyị na-ebibi ihe niile chineke ji chọọ anyị mma anyị ile anya n'ihe edere n'akwụkwọ azaya isi iri ise na ise amaokwu nke abụọ ya azaya isi iri ise na ise amaokwu nke abụọ n'ihi gịnị ka unu na-atụ ego inye n'ọnọdụ ihe na-abụghị nri na ihe pụtara na ndọgbu unu na-adọgbu onwe unu unu nọ n'ọnọdụ ihe nke na-adịghị eju afọ geenụ m ntị nke ọma rie ezi ihe ka ihe nke mara mma mara abụba tọọkwa mkpụrụ obi unu ụtọ akwụkwọ Aịzaya isi iri ise na ise amaokwu nke abụọ na-akwado na anyị ga-eri ezi nri ihe nke ga-eme ka ahụ dị anyị mma ihe nke ga-enyere ahụ anyị aka o weela anya n'ụbọchị taa na mmanya ọkụ n'agbanyeghị otu a ga isi bịa bịa hazichaa ya gụọ ya aha mee ya ya na-egbu kerikeri n'anya na ọ dịghị ihe uru ọ na-abara anyị ọ dịghị ihe ọma ọ na-enyere anyị na ndụ ọ dịghịkwa n'aka ọ na-enyere anyị n'ime ndụ a akwụkwọ nsọ si na anyị ekwesịghị ị na-eji ego anyị na-azụ ihe ndị a niile na-ebibi ndụ ihe ndị a niile na-ala ndụ n'iyi echefudila na anyị na-aga ịhazi ihe niile anyị nwetara n'ụwa otu anyị si jiri ya mee ihe n'ihu chineke ọ dịghị ihe bụ nke efu ọ dịghị nke chineke na-aga ilehere anya mgbe anyị ji ego anyị gbara ajịrịja were oge anyị niile rụfụta gaa ṅụọ mmanya naanị ka anyị ṅụchaa na-adago n'ụzọ na-eme iberibe na-ekwu okwu efu na-eme ihe anyị na-ekwesịghị ime anyị na-eduba onwe anyị n'ịla n'iyi n'ihi o weela anya n'ụbọchị taa ihe mmụta na-egosisi na ọtụtụ mpụ a na-eme ma izu ohi ma ịkpọ nwaanyị ma igbu mmadụ ihe ndị a niile ndị na-eme ya na-ebu ụzọ ugbucha onwe ha na mmanya iji mee ka izu ha wee gbagọọ agbagọọ elee uru ọ ga-ebara gị na ị na-etinye onwe gị n'izu gbagọrọ agbagọ naanị iji mee ihe ọjọọ naanị iji laa ndụ gị n'iyi ma laa ndụ ndị ọzọ n'iyi ma were akụ na ụba na izu na nghọta chineke nyere na gị iji mee ihe ga-enye ya ụtụtụ ma mee ka ngọzi dịrị baara ndị ọzọ bụrụ ihe na-ala n'iyi n'ihi ya ka ọkpụkpọ oku ji na-akpọ anyị n'ụbọchị taa sị ihe ahụ ị na-etinye n'ọnụ gị leruo anya wezụga onwe gị n'ihe ndị nke a na-etiba na mbibi ma gaa n'ihe ndị nke ga-enyere ndụ aka ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe ime na n'ihi okwu nke anyị nụrụ n'oge a ọ bụ eziokwu na ụbọchị taa ọtụtụ ihe ndị a na-aga anyị n'anya na-atọ anyị ụtọ n'ọnụ mana mepee uche nke ime mmụọ anyị ma nye anyị ike ka anyị gbara ha ọsọ ka ndụ ebighị ebi wee bụrụ ụgwọ anyị n'agha jizọs ezi nwa chineke ọma na-eke ntị ka anyị were ohere ọma kelee ndị na-akpọtụrụ anyị nwanne anyị nwanyị gift onye kpọtụrụ anyị site na elishon remon steeti arị ekpere bụ ka chineke na-enye gị ogologo ndụ izu na ahụike gift bụ nwa afọ iri na atọ anyị na-arịọ ka ịhụnanya chineke bara ya ụba ya na ezinụlọ ya site na gift nwere ịhụnanya nke kraịst ọ na-akpọtụrụ anyị ụbọchị niile obi na-adị anyị ụtọ anyị na-arịọ ka anyị ma na chineke ga-anọnyere gị gift imeela na akpọtụrụ anyị nwanne anyị nwoke ike kedu otu kaduna steeti nọ ama m na chineke na-eme ihe rịba ama n'ime ndụ gị ama m na ịhụnanya chineke ga-abara gị na ezinụlọ gị ụba na kaduna steeti ebe unu nọ ndị na-akpọtụkwara anyị site na jos anyị na-arịọ ka a mara chineke nọnyere gị nwanne anyị nwoke bareto onye kpọtụrụ anyị site na jos naijiria arụ ekpere anyị bụ ka ịhụnanya na ngọzi chineke dakwasị gị n'ezinụlọ gị ọbụna nwanne anyị nwoke Simeon onye na-akpọtụrụ anyị site na Sabo Shagam ebe anyị nọ n'Ogun steeti anyị ma na amara Chineke na-erute ebe ahụ ị nọ anyị ma na udo ya ga-achị n'ime ezinụlọ gị imeela nwanne anyị nwoke Simeon onye na-akpọtụrụ anyị site na Sabo Shagam otu aka ka anyị jikwa na-arịọ gị onye ọma na-ege ntị na ị nwere ike ịkpọtụrụ anyị na 0706 363 7224 0706 363 7224 ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ntuziaka ntụziaka nke chọrọ inye anyị gbalịa adịtakwara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo ma ọ bụ at gmail ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ige Oziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo n'ịhụnanya nke nọ n'ime obi anyị ka anyị ji na-ekele onye mgbasa ozi Chukwu na-enye arụkwe anyị na-arịọ ka Chineke gọzie gị ka ọ na-agba gị ume na ọma nke ị nyere anyị n'ụbọchị taa ịhụnanya Chineke ga-abara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen unu emeela ma onye gere ege ma ndị kwupụtara nọ ka udo chineke chia n'ime ndụ mmadụ niile n'aha jizọs amen unu anụla ozi ọma unu anụla ozi ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo